Drill 1.2 Phonetic Drills on Vowels Part A E initially before various consonants. Ibe Ibe Ibo Ibo Igbo Igbo Ide Ide idewe idewe ife ife iguzo iguzo ighe ighe ife ife ihu ihu ije ije ikpe ikpe iri iri ịsọ ịsọ isi isi ite ite ite ite ihu ihu iwe iwe iyi iyi izu izu iyi iyi iche iche igwe igwe ikwe ikwe inwe inwe inye inye Part B E finally ibi ibi di di mmiri mmiri peni peni iri iri ishi ishi iti iti iyi iyi ohi ozi enyi enyi Part C. E, initially before various consonants. Ibo, Ịbọ, Ịba, Ibha, Iba, Iba, Idi, Ịdị ịha ịha ịfụ ịfụ ịga ịga ego ego ịgha ịgha ịhọ ịghọ ịjụ ejo ịkọ ịkọ ịkụ ịkụ ịla ịla ịmụ ịmụ ịnọ ịnọ ịpa ịpa ịkpọ ịkpọ ịrụ ịrụ ịsị ịsị ishi ishi ịvụ ịvụ ịwụ ịwụ ịya ịya ịzụ ịzụ ịchọ ịchọ ịcha ịcha ịgwa ịgwa ịhwa ịhwa ịkwụ ịkwụ Part D. A. Finally. ịdị ịdị sị sị kwani, kwani, anyị anyị ashị ashị ndakịrị ndakịrị mmi mmi nkụzi nkuzi, part e "U" initially ube ube ugbu a udi udi ujishi ujishi unere unere unu unu uru uru uyo uyo ukwu ukwu Part F U finally nsogbu nsogbu iru iru unu unu ivu ivu jun junu chukwu chukwu ukwu ukwu igbu igbu iku iku tutu tutu izu izu igwu igwu Part O initially. Ụbọchị, ụbọchị, ụgbọ, ụgbọ, ụfọdụ, ụfọdụ, ụgha, ụgha, ụkọ. 올까? ụmụ ụmụ ụkpa ụkpa ụra ụra ụtụtụ ụtụtụ ụzọ ụzọ ụchọ ụchọ ụcha ụcha ụkwụ Okwu ụgwọ ụgwọ Part H. O finally. Efu, efu, ego, ego, ịhụ, ịhụ, ịjụ, ịjụ, ịkụ, ịkụ. ịkụ ịkụ ịmụ ịmụ ịnụ ịnụ ịṅụ ịṅụ ịkpụ ịkpụ ọrụ ọrụ ịwụ ịwụ ịzụ ịzụ ịgwụ ịgwụ ịkwụ ịkwụ End of Unit 1